Ndewo. Hello. Abom m Yvonne Mbanefo. I am Yvonne Mbanefo. This is another one of our daily mini Igbo lessons brought to you by learnibonow.com. Today we're going to learn about the color red. Red in Igbo language is me me. Learn how to say it by repeating after me. Me, me, me, me, me, me. Now, we're going to use some objects to learn more about this color me, me. Ico. Ico. Ico. Nche mmiri. nche mmiri nche mmiri oche oche oche now for the sentences iko iko a na-acha mmee mmee iko a na-acha mmee mmee iko a na-acha mmee mmee

mmee mmee oche oche a na-acha mme. mme oche a na-acha mme mme. oche a na-acha mme mme. iko nche mmiri. oche iko nche mmiri oche me, me, me, me. Aha Yvonne Mbanefo. My name is Yvonne Mbanefo. And the color we've learned today is me me.